ma na agwọ nyere ibe na ọ dị na-ada adịba ebụọ onye ọ nabatara m online natagara m ndị otu palace of justice na onwe benchọ ka m gwafa ndị ahụ na-ada asị well done job ọ bụrụ na ị na-abata online na-atagarị m ndị otu palace of justice ndị na-ekwu ka palace of justice si ekwu ịmara na anwụ gba nwata ọkụ gbotu iji ọgbafere ọsọ ịbata online nwe ịchọ ịnụ ife na-ekwu ọfụma taa gara m palace of justice and ị na-echi meseji a achọ nke olu ya ahụ ebe ọbụla ọ nọ ọkụ na-eyife na ọrifite na ọmụmụ mọ mpas man onye ọbụla na-abata ọnlaịn achọ nke tag arụ paras of justice tag arụ ndị otu niile ndị aghụghọ na-akpọ vidio kọlụ ọ na-ekwugheri ka o si ekwugheri a na-akpọ ya na-asị ewe don job tag akwara m ndị ọdụ ka ọ dị ya ndị amụrụ ka esi eme kọntent tag arụ mfana o nwere akọ nchọta nke ọrụfa na nwanna jiri ochi na-eji ọba agbawa aja maka ọ na nwata gwa gwa okenye aja okwu onye eti ọkpọ na ahụ aja na ọgwago ife okwe oyi bịa na ọma akpa amụ na mmụọ bịa palas of justice akpa amụ ọma mpasị bịa kụna enye ife kedu maka mọchụwarị ndị na-apịa aja ebe kafa nọ ma ndị nwụrụ n'ike ma ndị nwụrụ na azet ma ndị moto gburu ma ndị mmiri ị na-abata ọnlaịn na-ata agrim ndị otu Palace of Justice ndị a na-adasị ewe don job gwa na ọkụ na-eji na ọrụ ibe bịara bịara agwụnyere ibe na ọ ya na adị ịbụọ ịma nwata nwaanyị gbara ya dị egwu nwata nwoke rụọ ọzọ kpakwa aja mmụọ mana ọmana ebe ọkwa na mana ebe ọnwa na ebe ọkwa na ndị nwụrụ anwụ onye <laughs> gbasakwa obi wee nwụọ ọ bụrụ ka ọ na-ele mana mụ mụmụ mpasị masị ka m kwa agha ere apịcha ya ofu mbọsị bie ya ofu mbọsị onye ọ na-anasasị ya o nwere ife m na-arụsị ọgwụ ka m na-agwọ kama na ife ọbụla ị na-eme na n'ụwa kwụba aka ọtọ o nwere ihe nchọ ka m gwa unu ọ na-akwụcha na ikiri achọba nnụnụ ogu ọnụ o nwere ndị a na-achọ ndị well done job ndị otu Palace of Justice ebe ka ụnụ nọ ụnụ atụ eri ya ego ụnụ anya atụnye ego na ije ọkụ na-enye ife na-ajụ ụnọ na ụnụ atụnye ego wedọ njọ bụ na agbago ọsọ ọrụ ụnụ akpagbugo egbafere ọsọ agụụ nọ na-arahụ ụrụ nụ tie ya aka n'ọdụ si atịta teta onwere ife nna alụ mpasịrị ọgwụ ka m na-agwụ mgbe m na-achọ aka m bụ onye achọna m okwu maka na ịchọta m chọtago problem afa m bụ onye achọkwana m maka na echọta m echọtago problem mmekwa ife m ahịa emenwu n'ọnụ ọ na-anwụ nkịta pichọ ndị ụka ọnwụka ya na ofu ahụ aja osue stampụ ọnwụkịta nke ndị omenana osue na ofu aja osue stampụ ojie nke ndị pekost ọnwụkịta esue stampụ onwere ndị ọnwụ kịtabara tii mana ọnwụ kịtara ma nke m ọnwụ kịta agbụsị mgbe otunye mana ọ na-agbụsị gba nwata ọ ebe ọ na m eje na ọnwụ kịta nje mampasị akpa amụ parasol jọsis akpa amụ mgbe ka ị nọ ya na ebe a wee gbu isi awọ yoyobachiwu ma ngụnwa ma mụnwa onwe ahụ ya afọ maka chukwu ma ngụnwa ma mụnwa onwe onye ahụ ya afọ anyị adachicha na anatichasị aja ofu kenye na dibia na dibia be dibia ndị na-apụta ọrụ obodo ya ma na dibia ofu ka ofu ofeke na-apụju obodo na dibia na be dibia nwa na anya na dibia abụrụ ofu maka na mgbe ị na-alahụ ụra mụnwa na-agwọ ọgwụ mgbe ị na-aṅụ nkwụ mụnwa na-agwọ ọgwụ mgbe ị na-eri nri mụnwa na-agwọ ọgwụ karịa onye amara ife ọ na-arụ maka ife ahụ ị na-eche abụrụ ife na-eche ife na-eche ga ife eji agwọ ọgwụ ife eji achụ aja ife eji agba afa pass of justice ebee ka ndị otu ụlọ ndị well done job ajụjụ ka m na-ajụ wee dị ọkụ na-enye ife na-ajụ ajụjụ mgbe ka o nwere ife na-ajụ ndị wedọ njọ bụ ndị na-akpagbu mmadụ n'ime olulu mgbe mmadụ na-eme ife dị njọ na-agwa ewepụ aka na njọ karịa mgbe mgbe ọ dakpụriri n'ọkụ unu ezofusia ndị arụrụ ana ebe unu na-achọghị ebe egbu egburu nkụta ka ụnụ para achịgbobanye ọ naghị apụtazi banyere parasọ jọstisi aka ụnụ akpagbuo na-egbafere ọsọ ndị wedọ njọ achọrọ nka mfụ ihu unu onye ọ na mma akịrị mana ya anụba onye ọ na mma akịrị mma akịrị ledbik anyị agbawa wọọ wọọ nke mụ na ya bụrụ nke fesbuk mana mbọsị onyinakwe ife kpọrọ ife riri ụtara alacha ofe ndị wedon jọb ndị otu pastọ asị m kwụ na ata ndị otu pastọ jọstis ndị ọdụka ọ dị ya ndị ụba nwụchata mmadụ ka anwụ n'ihu akwụkwọ na-ekwugheri ndị ji mmadụ ibe ahụ eme kọntentị kịta pastọ jọstis na anọgo na nsogbu na gbafụsịa ndị wedon jọb ọ na ihe etiwu 2000 ọ na ihe etiwu 5000 ka ọsọsọ wedon jọb ka ya ama ede n'ihu akwụkwọ ndị na-akụrụ ya aka o bute nke nke tv jọchụ oti obute nke ebuka ya oti obute nke onye nwe oti ọnwụkata nke m onwe ma mpasma akpa amụ parash of justice akpa amụ na mọchụwarị ka o ya ebi na ana mmụọ ebe ahụ ekpe ndị dị ndụ na ndị nwụrụ anwụ ebe ahụ nọ na ị na-eme kọntentị na kọntentị ndị nọ n'ime nga ọ na-esi n'isi ofe ka ọ bụla na-akpa na be dibịa ya mana ya dibịa bụrụ ofu maka na mgbe ị na-aṅụ mmanya mụọ na-agwọ ọgwụ mgbe ị na-arahụ ụra mụọ na-agwọ ọgwụ oke arịkwa arahụ ụra abalị ọ bụrụ mgbọsị nke ọ na-ele mana ọ bụrụ na ụkwa ha chọrọ ilere m nwa na-ede rie ya na-ede ọmụnwa na-ekwu ọkụ na enyi ife na ọrụ na o nwere ife ka nna agwọ m bụ onye achọrọ mana ịchọta m anyị alụ basọngwia mgbe anyị ji eri nri ọgwụ ka nji ya agwọ mgbe iji e aṅụ mmanya ka nji ya agwọ mgbe iji agwọ ahụ na betrum ka nji ya agwọ o ife nna m n'ime ọgwụ abụ m afọ ọkụ ife alụ akasịrị m ike o ọgwụ ka agwọ akasịrị ike palace of justice gụ na ndị otu uwe ahụ ndị a na-adedere uwe dọ njọ bụ inwego problem onye ọ na-apụta 1000 bụ ego 2000 bụ ego 3000 bụ ego si tụba ya etu a na oghere ego na ahụ enwe ife mma atụrụ ego e mere mkpọpụ anya bụ ife mma atụ ego ekpọpụsịrị akpọpụ nya ka mma atụrụ ego eji achụ aja n'osimiri ego a ka mma atụrụ ego ihe eji wee nakpụ ya na mmụọ seba aka na njọ na nje adịrọ mma ọtụ nkụtụ ọnụ ubi onye ara isi agba aghara. ọkọ mmanya na-egbu afụgbabu ụzọ ara na-awụ mana ya afụ ya n'oge adịrị anya ọ one ana m ajụ pastọ jọstis ọ na-eme ọnụ ọnụ ọ na-eme ọnwa one ọ na-etinye aka n'oturu isi ahụrụ nwa ị na-ekwu ka iche oku ndị na-etiri uwe dọnjọ ọba achọrọ m onye ọbụla metụrụ m aka na chia bọtịn ka ozu a rie ndị otu pastọ jọstis arụ ọnụ gwe na ọkụ na-enyifere rift na-ajụ ekele ije ha afọ a ka e ka o si adụ ọ ya nwụkatazi ebuka ọ ya nwụtachazi ndị ụka ọ na onwe ozi ndị ọfụrụ n'ihu akwụkwọ ya nwụkịta wee mee kọntent onye ọ ụgba gbaa picha ya na-ahụ aja ọ na-ekwu ka ọ kịrị mgba ama ebe ahụ ọ nọdụ ọ na-eme kọntent ka o si adụ nwoke ma parasị akpa amụ ka ma na-akpa amụ ka e wee <laughs> werekọrọ nwa ka ofere ọrụ zoro gị ife arụ aka siri m ike so ọgwụ ka nna agwọ onwere ife ọgwanụ ngụ chọrọ ịlacha oroma ọkwanụ ozioba ka ebewaala oke ịlacha mana ọ dị ka oroma na ike ịlacha oroma adịrọzigo ọkụ na-enye ife na-ajụ parasite of justice kere wee kere maka ndị otu ya ndị wedon job ọnụ na-atụ uru ya ego ife igbo na-achọghị ebe a na-amụ ya ọkụ ebe a na esu unu ọkụ ebe e gburu nkụta ka akparachi gbobanye mana ụlọ agha onye na-emefu ife ya ngwụba aka na njọba ndị na-agba na fonu ego ahụ iji akpọ ya na fon mgbe aha si ewedo njọba ọ na ihe eji ewetụrụ ya ego ka o wee jechọọ lọya ma a ma lọya ya bụ isi afọ ọnụ white ịpụta ịpụta ọzọ ịwụrụ awọ ntụkọtara uwe afọ inwere nkapa ibi onwe ọnụ mmụọ ọkụ na-enyife na agwanwụ onye ekwuzi na onye ife ka o wee mee kọntentị nwere ka esi eme ọha etu a ka mm, uwe edo kawa si wee mee egbu igwe fọha etu a kawa si art ndị mma na art kọmedi ọbụla etu a kawa si art ọrụ ha nwụchata pikchọ mmadụ ha ya na ahụ aja na-ekwugheri mmiri ejunago na-awụ ọnụ ike ọgwụ ahụ iji anwụchata ndị ụka ka ndị ọdịnala ka ọ na-enye foto ebe ahụ ịnọ nọ idesezi vidio ebe ịnọ ọkụ mmanya na-egbu ọfụba ebuso ala na awụ metụrụ m aka na chi ọbatịn ka ozi ya ruo parasọf jọstis ahụ ọnụ ruo ma ndị otu ya ahụ ọnụ ọnwụ na nwere onye nwere okwu ya kwuo ka mampas man na ọkụ na-enye ife na ọmụ na-ekwu werụkwa nụ nwaanyị gofere ọlọrọ zuoro unu nri unu ndị unu na-achọ onye achọghị ụnụ afa m bụ onye achọkwara m okwu maka na ọ na-eche m okwu <laughs> ọbụrụ mbọsị ụkwada akụ ọ na-ele ọ na-egote akwa akwado ndụ idebe ya ọ na-emebi ọ na-emebisi ghara emebisi ahụ ha na-agba gara gara onye na m okwu ọnụ nwayọ ọkụ na-enye ife ọmụmụ na-ekwu agwụnụrụ ibe na ọ dị ya na-adị bụọ ọ na-agụmụcha agụ ụmụ ọba anụ ọfịa pụta egwu nke gbafere ọsọ nwụta eti nwụta ọzọ rie na ọ bụrụ nya mụrụ ya bịa paras of akpa amụ ebee ka ị nọ ọma mpasị ma na akpa amụ ọnya ka gị na ya na-alụ ka e wee ọ na ya anwụchatazi ebuka ọ na ya anwụchatazi ndị ọzọ tii picha ya eti n'ihu akwụkwọ agwụgo ndị ya aka ọnụ agwụgo oto eto na akpịrị onye ndị na-ayọ onye ndị ya atụrụ ha ego ndị well done job ebee ka pancha nọ pancha niile nọ n'ọsọ o nwere onye nwe nwa naira ọ ya atụrịrị kama na fa nọ na ịkpado oke na kpuru ha n'iyi kịta ya nọ na nga na-eri nri nri a na-emeghị nyebi amamụdị nri a na-eri amụọ nna ụkpana ka a na-ahụ enye ka ọchụcha ka a na-ahụ enye gị ebe ahụ obere oge ịpụta ebe ahụ afọ ha aza nwa m jere ngapụta afọ eto eto mana amụrụ ọnwụ ka ọ na-anwụ werekọrọ nwayọọ ọnwụ n'obodo oyibo anyị na-adịghị ahụ mma bịa ka mkpọje wee bi ya dawụ ndị ara ahụ ọnwụ n'obodo oyibo anyị na-adịrọghị ahụ nwa bụrụ na ebe a ka ị na-eme na kọntent obodo oyibo bịa na m mara akwụ ụgwọ na-awụrụ m ndị ara ahụ onye ara chineke gbọrọ ọkụ sepụ aka na njọ na njọ adịrọ mma ọkụ na-enye ife na agwa Palace of Justice onye ọbụla ama ndị otu e batara maka na chi abọtị nke ozu arụ ọnụ maka na ife igbo dị mma gị well done mana orugo na mgbe a atinye ego onye ọma na-agbapụsi ya ndezuo na-enyopụtazi anya si from windo na-enyopụta anya ọkụ na-enye ibe na ajụ unu ebe ụnụ nọ ndị wedon job paras of justice ebee ka ụnụ nọ ọ naghị ekwuzi okwu kịta ọ na-agbapụsi ya na maka na-ekwu n'okwu ego a eji wee jee wee nye lọya ka o wee jee gbapụta na prizin onye ọma na jezuo na-arụ aja na-enyopụta anya na-afụrụ ife fụrụ ya nụ mgbe ị na-asị wedon job kere ebe ị na-arụ onye ahụ na nga ma oyibo anarọ onye ahụ na nga ma oyibo anarọ ọ na na irisi ọkpụkpọ ma ịzawa ọkpụkpọ ọkpa agụkọ na aṅịrị maka na ime aṅịrị ọkpụ azụ ọkpụ ọkpụ azụ ọhụrụ ọkpa omewe enye ule 2024 ọ bụ na ịwụrụ ọyị m na-esu n'imi enye m ga-enye ule na ma enye ule m ụkpara dis 2024 anọ n'ime ọ bụrụ na ịwụrụ ọyị na-enye w ofu poizin na ozugbo maka mma nrapụghị eme ofu ife bịa obe m na-achọ ịbụ ụmụ okorobịa ọkụ na ife nwere ife nchọrọ chọrọ ụlọ ụnụ mara e nwegwe onye rapụrụ be wepụ rapụ be ụmụazị ọkụ ịbata onye ọzọ ma ma mmadụ nye onye rapụrụ ụlọ maka na ịbata ịbụ ha ọ beghị akarịa ya ahụ ụmụazị esu iyi ọkụ beghị akarịa i na mgbe ahụ ya mana nwata nwaanyị agba na-aja nwata nwoke were azụ ọgba wee kwụọ aja mmụọ kpụgbụ inu ma na ọnwụ na-agbasapụ obi ka ọ nwụọ o nwere onwe ndị na-akụrị ya aja egwu ka Palace of Justice mana ọ bụ ruo na onye ọ na-akpafusi ya si na ahụ aja wee na anya bịa were ụnụ ka kere ndị otu ndị a na-akụrụ ha aka ọ na fa ya ezo wepụta ego ọ na ego na akpa ka ọsọsọ ego kaadị ọsọsọ ego data ọkụ na-enye ife na-ajụ ndị otu of ndị well ebee ka ụnụ nọ taagị arụ nwoke taagị arụ nwaanyị metụrụ m aka na chia bọtịn ana m ajụ ndị akụ akụrụkparas of justice aka ọnụnwere ife ụnụ na-arụ ọnụnwazi ife ụnụ na-arụ ọnụ nazighị arụ ọrụ ka ọsọsọ ego nji eti data ka ụnụ nwere nji akụ asịrị ọnụ na-afọ gị pichọ ndị ụnụ ya akwanye n'ihu akwụkwọ wee na-akọghịrị gị isi akọ ọ na nwata nwanyị aka n'ike ọkụ nsị anya ọ bụrụ ịrụ aka n'ike ruo n'ime ife ọ dị esiwu so na ịrụrụ aka n'ike ruo n'ime ife ọ na-esiwu nsensị ebe nọ ama na nsị eziwo ahụ ọnụ n'ife ị na-esiwu ọkụ na-enye ife na ọrụ ifite agwara m gị ebe na ịpụta ebe ahụ ị nọ ije kede chukwu iwere were pin mgbamgba pin mgbamgba igodo gbachie ọnụ gbanahụ igbo o ji ozi agbakụrụ ọgwụ amụrụ na ọgụgụ ọnwụ oke soro mgbere gba mmiri ma ọ na ọkọchala mgbere na ọ akọchala oke ndị ahụ na-asị uwe edo njọ na onye ọbụla nọ n'ọsọ hapụ ka ije na ka ị e nwụọ ị na-akụ ego fesbuk ya na-achụ ego Facebook ji afa mmadụ ọ na ya akpa ya bụ wee chụọ ọnụ mana ọ bụrụ na akpaghị akpa wee chụọ ọkọ <laughs> mmanya na-egbu ọfụkpọ busu ala na awị maka na ọfụ busu ala na awị ofue n'anya mmanya na-afụ efe n'anya nwayọ nwayọ ike adịrọ kụzi eji eweta pikchọ ndị ụka itinye na afa ji na-ekwugheri onye ọ na-eweta pichọ ịmadụ na afa ji na-ekwugheri na nwoke nwerekwa nwayọ obere ọrọ zuoro m nri ma m gwara na ọ na-egbacha okpo ofu nke apụta mana na anwụ gwa agbata ọfọ ka iji ọgbafere ọsọ Palace of Judges wuru nwayọ ọmụ na-agwanwụ ọkụ na-eri ife na-agwanwụ afọ m bụ onye achọkwara m okwu chọọ m okwu anwe mụ na enwe taa na ihu akwụkwọ mana o nwere ebe anyị arụ mana ọ nwere ebe anyị arụ ụmụ bụ onye nwere nwoke nwoke enwere akọ ntị ọka nke ọrụ ụlọ akụkọ ntị ọka nke ọrụ udo otolodi nnukwu o buru ibu odogwu nwere ife na o ọ kwadocha onwe ya ọfụma ọ nọ n'iru afịa ịbịa na biznes o ya enyewu ya ọ nọ ọnwa mmụtụ na ọtụ ụmụ nso bịa gbaa ụgwọ na mmụọ ọ jụọ nwoke kere ije kere ego m ọ ya bịagwa ya n'ọnụ nwoke kere ije kere ego m ụfọdụ ndị ọga ndị mụ ife a na-alụ ndị bara mmọnwụ gụ na-eme biznes ego ọ ya bịa face to bịa gbaa ụgwọ mana abịa gbaa ụgwọ na mmụọ mana ụfọdụ na-ejizi aja ka aja ma na nwoke ahụ na ife ahụ na-ekwu na ọ bụ eziokwu na ọ na-agbakwa ụgwọ na mmụọ mana ngwa ji ahụ eji eje ije narị ya apịa maka ije na oyi ebi gị apịa mana ma anọ ya abakwa etu ahụ o si abịa mana ife oyi eji wee bịa akarị ngwongwo na ngwongwo ife oyi ebu wee bịa ọbụla ọgakere ego m ọ bịara ọgakere ego m mana ọ abịakwaghị ọkụ na arụ maka na ịma na ọ ya abịa nke ya bụrụ nke eji eme ọnụ nọọ ọkwa ego m ọ agbagba gị ụgwọ mere onye ezite mmadụ bịa gbaa ahụ ị na-arahụ ụlọ ụra ndị ya nwoke ọ na ya akwụzi m ụgwọ m ọkwa ilecha gị apịa m mgbe ahụ ịchagharịba anya o nwere ka ọ iji na-ege eje gba gambrin ndị kọnes go gol hai ego nke a na iji etara ya ka ị maa na oyi eme na ọ ga na-agba ụgwọ na nrọ bịa pas jọstis ịmara ewe wụrụ ahụ ijechiri akpa hụ kpọọ ndị otu ya ndị wedon job ndị na-akụrụ gị aka ndị na-akwakarị unu ife ị na-eme si ọ bịa gbapụta ọ na fa agbapụtara gbasapụ obi wee nọ n'ime nga ebe agba afọ ọnụ wit ọkụ na-ejibe na ọnwụ gwara ya nwafọ olift ịma olift enwe nwa olift adịghị eme nwa o ọkụ na-enyife na olift na mmụ na-agwụ ya olift eme nwa of ndị a na-aha karịrị ife ahụ ị na-ekwu ma ndị na-akpọ na vidio kọl ị na-eme live na afa m bụ onye achụkwara maka ịchọ m okwu mana ya nwekọta na iru akwụkwọ nwere ebe anyị alụ o nwere ebe m na-aya alụ nwere ebe anyị esetụrụ diskọs ihe esu nwetụrụ m ya ebe a mkpụrụ osisi bụ ife a na-eri eri mana ya lụrụ ka ya afụ n'anya mkpụrụ osisi ha na-ata ya ata mana ete ya nke ụbịam o mee gị ife o ya